ụmụnne m n'ime chineke ka udo nke chineke nke kachasị udo niile dịnyere unu n'ebe ọ dị ukwuu site na jizọs kraịst bụ onye nwanyị emem abụ m ezi nwanne unu nwoke tony ebechukwu tony eberechukwu site n'ụlọ ọrụ ndị life world radio ministry akala ndị baptist missionary association nke mba afrịka gbara gburugburu site n'ime ngalaba nke naijiria ọ bụkwa site n'ime ịbadan logoru dị na ọyọ steeti ka ozi ọma si eru unu nso n'oge ugbu a ka ọzọ ka chineke mere anyị ebere n'ụbọchị taa n'ihi jizọs ka ọbụ onye nwe anyị na ịga n'iru ihe a ga-eji wee mee isi akụkọ anyị a ga-eleba anya n'ime akwụkwọ nsọ a ga-agụ akwụkwọ ndị kolosi dịka oziọma dịka eh, pọl degara ndị kolosi n'isi nke atọ m ga-agụ amaokwu nke iri abụọ na atọ ndị kolosi isi atọ amaokwu nke iri abụọ na atọ osi ihe ọbụla unu na-eme na-alụnụ ọlụ site na mkpụrụ obi mkpụrụ unu na-alụrụ onye nwe anyị ọlụ ọ bụghị ka mmadụ ka chineke gozie okwu ya ka onye anyị ndụ nyekwanye anyị ngozi nke pụrụ iche n'ụbọchị nketa n'ihi jizọs kraịst onye nwe anyị emi na ịga n'iru ihe a ga-eji wee mere isi okwu ma isi akwa anyị taa ga-abụ ọlụ ọma site na obi dị ọcha ọlụ ọma site na obi dị ọcha na ka chineke kere anyị bụ mmadụ mgbe site na mbụ mgbe o kere adam n'ime ogige nke eden o kenyere ọrụ ụlọ arụ dịka mmadụ si na lezie ogige nke a anya ofuma adam wee lụọ ọlụ dịka chineke si wee kee mgbe Um, ọ dapụrụ na ụzọ nke chineke na mmadụ anya bụ ka chineke kere anyị o nyere onye ọbụla bụ mmadụ onyinye kekwana ya n'ọrụ nke anyị bụrụ ya n'ihi na o kere anyị n'ụwa ka anyị bịa leruo anya n'ihe nke o kere eke nyekwana ya obi ụtọ o mmadụ ụfọdụ ka o nyere onyinye pụrụ iche ile anya fụ na enwere onyinye dị iche iche chineke nyere mmadụ o ji wee gọzie mmadụ ndị bụ ndị ọlụaka ndị bụ ndị ọlụ ndị na-egbu ugbo ọlụ dị iche iche jụrụ ụwa dum ihe chineke ji wee chọọ mmadụ mana ihe o ji wee gozie mmadụ bara ụba ọ bụ na ego akwụkwọ nsọ nke akwụkwọ ndị e, efesọs isi nke mbụ amaokwu nke atọ ọsị ka agọzie jehova nna nke jizọs kraịst onye gọziri anyị n'ihe ngọzi nke pụrụ iche n'ime eluigwe wee were wee chọọ ụwa mma ịfụ na ọlụ karịrị ihe niile bụ ngozi nke chineke jizọs kraịst wee mekwanye ka amata na akwụkwọ ndị ọrụ ndị na akwụkwọ nke dịka mmadụ dere ọ sị na mgbe ofu onye ụlọ agha na-aga njem na o nyere oke nye ndị oru ya si ha were nke a wee zụọ ahịa ruo mgbe ha ga-abata ka ha wee nwetara ya uru chineke kere anyị ka anyị wee nwetara ya uru uru nke ịkụta mkpụrụ obi wee nye ya n'ihi maka ịchọta uru n'ọlụ ka o ji wee nye anyị nwa ya bụ jizọs kraịst n'efu ọ tụfuo ka o wee nweta ọ tụfuru jizọs kraịst jizọs kraịst tụfuru ndụ ya ka o wee nweta ụwa dum ọlụ nke chineke kere mmadụ niile bụ ọlụ nke iji wee fee ofufe onwe ndị ọgọzi na ịbụ abụ nye ha olu ọma iji ịbụ abụ nwee ndị ọgọzi nye ha onyinye nke iji wee na-ekwu nwe nkwuwa okwu n'ịgbasa ozi ọma ndị na-agwọ ọya dị iche iche ndị na-enyochapụta ihe nyochapụta dị iche iche ndị na-anyakwa n'ụgbọ ala ndị na-alụ ọlụ aka dị ka idozi osisi manye n'ụlọ nwee m ihe pụrụ iche iche ihe a niile bụ ozi ọlụ na onyinye nke si n'aka chineke bịa ka mmadụ ghara iji ya wee nya isi na ya bụ nke ma ọ bụrụ nke ọzọ na enwekwara asambodo nke ama ma nwee nke a ma anyị e gụrụ akwụkwọ nke a na mbụ wee ruo mahadum niile dị n'ụwa niile ọ bụ ezie na mm, chineke nyere mmadụ onyinye nke iji wee mata akwụkwọ maka mmadụ ghara iji ya wee nya isi ka mmadụ ghara iji ya wee megide mmadụ ibe ya ka mmadụ ghara iji ya wee bụrụzie onye na-egbu mmadụ ma onye eji ya wee na-ebuso mmadụ ibe agha ma ọ na-ebuso chineke agha pọl wee degara ndị kolosi akwụkwọ a wee na-asị ihe ọbụla unu na-eme ihe ọbụla unu na-eme ihe ọbụla bụ ọrụ aka ọnụ ihe ọbụla bụ njem ozi unu na-alụ na ọlụ site na mkpụrụ obi dị ọcha mkpụrụ obi umeala n'enweghị mpako n'enweghị ekwe emu n'obi dị ọcha ka anyị na-alụ ọlụ a inye chineke otuto inye chineke nsọpụrụ ọ bụghịkwanị mmadụ ka anyị na-alụrụ gịnị bụ ọlụ gị ị na-alụ dị ka chineke si wee nye ka ị na-ekwu na bụ onye nke ọ bụrụ na ewepụga gị na nke a ga-aga n'iru na ọ bụrụ na ị nọ ya ama mme nke a mata na o nweghị onye ọbụla nke chineke agaghị eji wee lụọ ọrụ ọma o nweghịkwana onye ọbụla nke chineke agaghị ewezụga n'akụ lekene anya ndị ọchịchị ụfọdụ na-abịa na-ebili ụfọdụ na-abịa lụọ ọlụ ha ewezuga ha ụfọdụ na-arụgide ọrụ ha ruo isi njedebe ụfọdụ anaghị erukwa njedebe jukene onwe ha ajụjụ ọlụ nke chineke kere gị na ọlụ nke ị na-alụ ị na-alụ ya site n'inye chineke otuto ka ị na-alụ ya site n'inwe mkpako ma site n'iji wee na isi jukene onwe ajụjụ ị na-alụ ya wee na-adọta mkpụrụ obi nye chineke ka ị na-alụ ya wee na-akpasasị ọlụ nke chineke ma nke kachasị nke bụ ị matago ọlụ nke ịbịara ịlụrụ chineke ịmatago matago na chineke nwee ọlụ niile nke dị n'ụwa a na o tiri gị dị ka onye nleta anya elugo dịka ka wee kwesị elugo dịka osi wee chọọ elugo dịka osi wee dị abịa na mmezu ihe a bụ ajụjụ nke anyị na-apụghị ịjụ onwe anyị ka anyị nwee ọzịza nye ka chineke nyekwa na ọsa nke pụrụ iche ka anyị wee sonye n'usoro ka anyị ghara ndị ya bụ anyị lụchaa ọlụ na ndọgbu niile nke anyị eme n'ụwa ka anyị bụrụ ndị a ga-azi ee wezụga n'akụkụ a gaa n'akụkụ nke ọzọ n'ihi na amataghị m onye bụ ka anyị lụọ ụlọ dị ka jizọs kraịst si wee bịa lụọ n'ihi na ọ bịa n'ụwa mara ihe ọ bịara wee nwụọ nwụtara ụwa ahụ ọbụna dị mgbe ahụhụ a bịara ịgbanwe ya aka ọsị chineke ọ bụghị site na ọchịchọ nke obi nka ma ọ bụ site na ọchịchọ nke nke dị gị si wee chọọ o wee tọgba ndụ ya n'efu ozi niile nke oji n'ihe chineke wee were wee mere ngwa ọrụ mgbe n'ikpeazụ ọ bụrụ onye nke si na ngwa ebilie wee lago n'eluigwe wee nọdụ n'aka nri nke chineke dị mma iji wee kwadoro anyị obi nke pụrụ iche ma ịnatago jizọs dịka onye gị na-ege ntị ọ bụ ịnatabe jizọs ibilitebe ibilitebeghị ọrụ gị n'ihi na ọrụ niile nke ị na-arụ bụ ihe efu sọsọ n'ime jizọs kraịst n'ime ndụ nke kraịst n'ime ihe nke kraịst ka ị ga-alụ ọlụ wee fụ ịbanye na ọnọdụ dịka chineke si wee chọọ ọ bụrụ na imebeghị nke a ọrụ niile nke na-alụ bụ ihe efu ọrụ niile nke na abụbụ na nkịtị ebe ị nọ na-ege ntị ebe ị nọ na-anụ olu a hulata isi ka chineke gbaghara tikwanye gị n'ọrụ ma mee ka ọrụ kwudosi ike wepụta ihe mgbe ị na-eme nke a ị ga-afụ ihe ọma na ihe pụrụ iche na ndụ gị n'aha jizọs ka ekpere chineke onye nwe chukwu nke pụrụ ime ihe niile lee ụmụ oru gị ndị a ndị nke hulatara isi ịnara jizọs kraịst dịka onye nwe ha na onye nzọpụta ha ka ha wee sonye na ụzọ nke ịkwadoro ọlụ ha dịka mmadụ onye nwe mere ha ebere zọpụta ha deba afa ha n'akwụkwọ nke ndụ kacha afa ha ka gbuokwana n'akwụkwọ nke ọnwụ ka ha bụrụ ndị nke a zọpụtara na ndị nke ya enwe ndụ bụkwa ndị nke eguzite ọlụ ọma na ndụ nke a na ndụ nke kaja ibe n'ihi jizọs kraịst bụ onye nwe anyị amen gị onye mere nke a ekele m gị kelekwana chineke onye mere ohere nke a n'ihi na ịbụwo onye amụwere ọzọ edebego afọ na n'akwụkwọ nke ndụ kwudosie ike na okwukwe eleghakwana ya n'azụ ma na-eso jizọs kraịst bụ onye nwe gị na nzọpụta gị mgbe n'ikpeazụ ị ga-abụ onye eketa oke na alaeze nke eluigwe dị kwesịrị n'ihi jizọs kraịst bụ onye nwaanyị amen mata anyị na olu a abịara site n'ụlọ ọrụ ndị Life wod redio Ministry akara ndị Baptist Mission Association nke mba afrịka gbara gburugburu afa unu ga-enweta ka m dịka ọnụ chọọ ajụjụ mụọ akụkọ mgbaama mụọ ihe mkparịta ụka unu ga-enweta n'igwe okwu 08056719493 ma ọ bụkwa na 0111 ka udo nke chineke dịchasara n'ebe ọ dị ukwuu n'ihi jizọs kraịst bụ onye nwe amen